ịmara ekpogorogolo ọnkụ John tụbata nsaidi market ịmara ekpogorogolo obezebe n'ụwa mụdọbasịbụrụ sara ịmara ekpogorogolo azịjọ sara esikene mụ

ịmara ekwe ogologo ọla ịmara ekwe ogologo ọla nkwudo wee jegụ anya ịmara The police were the way blue decide him ale gbogonogbo na kojú ọdún nígbèkí nàlá òní bàbọ̀rọ̀ lè gbogonogbo lọ. Mọ́tò máa ọtụtụ emume dị ebe m pụtara ego na-ede n'ime chụpụtara m na mmadụ akwụsị anya agbara ka ndị oyibo alụbeghị m nne m nne m na-ekwu m